Chukwu chidube ọkwa gị na-agbatara m ọsọ enyemaka ụjọ ekwentị nwakie imere ihe gbara ụwa gharịa mgbe dịrọ na wepụ ndụ m n'ike ebube menyere ha ihere iche iche na akwa gị na-eme n'ihe asị ise meneme mgbe ndị ịrọ gara kwụ ọgwụ kọchaa nna m bụrụ ya bụ ọgwụ kọgharịa oke mmanwụ na-eti onwe ya okwukwe m dị n'ime gị ekwela gaba mere gbatara n'ụmụ n'ụmụsị enyemaka olori ihe bịari n'ome nna m gbatara n'ụmụsị enyemaka n'ime gị ka m zoro ntume ebube gbatara n'ụmụsị enyemaka ebube dịka gharịpụla mee ihe ripụ mụ ihere ga-eme mụ oke na onwe ya eze n'ime gị ka m soro wee dị mma ebuka mee ihe m na mmadụ olori ya beri oke mmanwụ na-eti onwe ya otupuga m okpere azụwe amama masị amasị ka ịbụ eze m akụ na-eche mgbe okwukwe m dị n'ime sei.